AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwọ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrịghị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary nwanyị lowrence ka gị na ya na-anọkọ ndewo udo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa igbo ọma onye mụ na ya na-ezukọ ebiela n'ụbọchị taa nwanne m nwoke nwanne m nwaanyị n'ezie eji m obi ụtọ na-anabata gị n'ihi na ohere ọma ọzọ apụtakwala ohere nke anyị ga-eji wee tụgharịa uche n'okwu nke ezinụlọ ana m arịọ amara onye nwe anyị ka o duwe anyị ka anyị na-aga n'iru n'izu a a na-eme ka anyị mata na ọ dị mkpa na anyị ga-abụ ndị ga-eji anya udo na-ahụ ibe anyị na-ahụ onwe anyị ebe ọbụla nke anyị nọ n'ezinụlọ anyị n'amaala anyị n'ụlọ ọrụ anyị n'ọgbakọ ọbụla nke anyị nwetara onwe anyị ọbụna n'ebe anyị na-efe ofufe mmekọrịta anyị n'obi udo na nghọta dị Chineke mkpa ọ bụ na icheghị na ọ dị ihe nke a nwere ime na ndụ anyị ọ bụ na icheghị na ọ bụ otu n'ime uru anyị ga-erita ma udo na-achị dị ka ndị nke na-efe Chineke biko ime ka amata ọdịmkpa ọ dị imekwa ka amata na aghọm na-eso ya ma ọ bụrụ na anyị bi ndụ nke kwesịrị ekwesị nye ezinụlọ anyị nye agbata obi anyị nye ebe ọbụla nke anyị nwetara onwe anyị a na-eme ka anyị matasị na ihe ọ bụla nke mmadụ kụrụ nke ahụ ka ọ ga-aghọ ọ dịghị mgbe anyị agaghị aghọ ihe ọ bụla nke anyị kụrụ ọ bụrụ na anyị laghachi n'ebe ahụ anyị were ihe ọgụgụ anyị na mmalite nke ntụgharị uche anyị nke izu a bụ akwụkwọ Matiu isi asaa malite na amaokwu nke mbụ ruo na nke abụọ ọ sị unu ekpela ikpe ka a ghara ikpe unu ikpe nke abụọ na-asị n'ihi na ikpe unu ji kpee ka a ga-eji kpee unu ọ bụkwa ihe unu ji tụọ ihe ka a ga-eji tụrụ unu mgbe ahụ ị na-anọgide ịka ụka mmadụ ịkọ arụ mmadụ ịkọchi ihe gbasara onye ọzọ anya obi gị a na-akwali gị na-akwasị gị ike gaa na usi. otu onye ahụ ga-esi wee bụrụ onye ekwesịghị iji anyị ebere ịhụ ịkọ ya otu ọ ga-abụ na ọ dịghị onye ga-ahụ otu ihe ọ bụla nke a ga-akụwa aka n'ime onye ahụ a na-eme ka anyị matasị na ọ bụrụ na anyị bie ụdị ndụ a na anyị gaje ịghọ ihe anyị kụrụ n'ezie akparamagwa mụ na gị n'ụwa nke mụ na gị nọ n'ime ya bụ mkpụrụ ka anyị na-akụ otu anyị si na-ebi ndụ anyị bụ mkpụrụ ka anyị na-akụ gị onye mụ na ya na-atụgharị uche mkpụrụ ka mụ na gị na-akụ ụbọchị niile nke anyị na-adị ndụ mgbe anyị na-ekwu okwu anyị na-akụ mkpụrụ akwụkwọ nsọ na-eme ka anyị mara sị na ihe anyị kụrụ ka anyị ga-aghọ mgbe a na-ekwu okwu mmadụ ịghọ ihe ọ kụrụ gịnị ka nke a pụtara ị chere na ọ bụ naanị mgbe mmadụ gara n'ọlụ ubi ga kụọ mkpụrụ ọka kụọ egusi ka ji ka ọ na-aghọ mkpụrụ ka ọ bụ naanị mgbe mmadụ were ọkpụrụkpụ ego a maara aha ya tinye n'iji ego ịchụ ego rite uru na ya ọ bụghị ebe o biri emeela m ka anyị mata n'ụbọchị taa ụzọ dị iche iche anyị na-esi akụ mkpụrụ otu nwoke na-ekwu okwu mgbe gara aga ya sị mgbe ọbụla ọ nụrụ ihe ndị mmadụ na-ekwu gbasara ya nke na-ekwesịghị ekwesị na o nwere otu ajụjụ ọ na-ajụ onwe ya ajụjụ a ọ na-ajụ onwe ya bụ ndị a na-ekwu ihe a gbasara m ha na-akụ mkpụrụ ka ọ bụ mụ onwe m ana m aghọ mkpụrụ ịghọtara ajụjụ a nwoke jụrụ onwe ya ndị a na-ekwu ihe a ha na-akụ mkpụrụ ka ọ bụ m onwe m na-aghọ mkpụrụ ihe a ndị a na-ekwu mmeso a ha na-emeso m ọ bụ ụgwọ ọrụ nke ihe nke m meworo ka ndị a na-akụ mkpụrụ nke ha onwe ha ga-anata ụgwọ ọrụ ya gị onye mụ na ya na-atụgharị uche ndụ ahụ anyị na-eche na ọ bụ nke anyị na anyị pụrụ ibi ya otu o si masị anyị o kwesịghị ekwesị ka anyị lebata anya n'akwụkwọ Galatia isi isii amaokwu nke asaa ndị Galeshia isi isii amaokwu nke asaa ndị isi isii amaokwu nke asaa ọ sị ma onye were okwu ọnụ na-ezi okwu Chineke ya mee ka onye na-ewere okwu ọnụ na-ezi ya soo ya na-enwekọ ezi ihe niile ị ghọtara ya gị onye mụ na ya na-atụgharị uche mgbe ị na-ezi mmadụ okwu nke Chineke mee ka onye ahụ soo gị n'ezi ihe niile gịnị ka a na-ekwu okwu ya ọ bụghị ekwucha agaghị eme ya eme ka ahụ ihe ahụ a na-ezi onye ahụ n'okwu nke Chineke n'ime m na n'ime gị ọ bụ ya ka a na-ekwu okwu ya ezi enyi m olee otu ị ga-esi nọrọ olee otu m ga-esi nọrọ ya bụrụ naanị arụ ndị mmadụ bụ mkpa m ya echuo m ụra mere akwụkwọ Matiu isi asaa malite na nke atọ ruo na nke ise ji na-ajụ anyị olee otu ị ga-esi hapụ ihe nke nọ n'anya gị sị nwanne gị lekwa ihe ndị nke nọ gị n'anya chere ka m tụpụ gị ya nke a bụ ụzọ onye iro na-esi eme ka anyị bụrụ ndị na-aga enwe ike chere onwe anyị ezigbo echiche kama ka anyị na-ahụ arụ ndị ọzọ mechie anya anyị ka anyị ghara ịhụ ihe ọ bụla nke gbasara anyị anyị apụghị ihe bụ arụ anyị kama ọ dịrị anyị mfe ikwu na ịkọ arụ ndị ọzọ onye kwanụ ka ị e pụrụ ịgbanwe ọ dị onye anyị pụrụ ịgbanwe naanị chineke pụrụ ịgbanwe anyị apụghị ịgbanwe onwe anyị karịkwa ma chineke gbatara ọsọ enyemaka mgbe anyị kwere ma dabere n'ikike nke mmụọ nsọ nke pụrụ ịlụ ọlụ n'ime anyị nke a bụ otu ụzọ naanị anyị ga-esi wee bụrụ ndị a napụtara nke a bụkwa n'eziokwu nke chineke na-achọ ka o ruo mụ na gị aka n'ụbọchị taa mgbe ntụgharị uche anyị na echiche anyị bụ naanị ihe ọjọọ nke onye a mere anyị bụ ndị ya na-emechi anya anyị ịhụ ụzọ nke anyị si na-ebi ndụ ya mere jizọs ji na-eme ka anyị matasị ka ihe nke gbasara ndụ gị na njem gị na chineke chiwo oge ụra na-abụghị nke onye ọzọ kwee ka chineke hazie gị mbụ ma zie gị ụzọ kwesịrị ekwesị mgbe ị malitere iso ụzọ nke chineke mgbe ị zara ọkpụkpọ oku nke chineke gị na chineke na-agakọ njem mgbe ahụ ka ị ga-enwe ike duzie nwanne gị ụzọ mgbe ị na-eme nke a ana m asị ka onye nwe m gọzie gị ekele chineke onye bi n'elu igwe na ndụmọdụ nke anyị nụrụ n'ụbọchị taa imeela chineke na-ekwupụtara anyị ndụmọdụ nke dị mma n'olu nwa gị arụ ekpere anyị na-enye n'ụbọchị taa bụ ka ị gọzie nwa gị ka ị nọnyere ya ka mara gị bara ya na ezinụlọ ya ụba n'aha jizọs amen ezi enyi m ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo ma ọ bụ gị kọrọ anyị n'ekwentị na 070 6363 7224 070 6363 7224 na ndụmọdụ nke anyị nọ n'ụbọchị taa ọ bụrụ na ị nwere ajụjụ maọbụ ihe mgbagwoju anya detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail com ma ọ bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara anyị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị Ozioma nke pụrụ iche

ezigbo omume n'ọgadịrị ya ya mma onye ezigbo ya ka onye nwe m gọzie ma mee unu mma ndị Central District Choir nọmba 1 Township School Road Aba na-abụ ọma nke unu nyere anyị ka onye nwe m chekwaa unu ka ịhụnanya ya bara unu ba n'aha Jizọs amen ezi nwanne m nwoke na nwanne m nwanyị ana m ekele gị onye nwe anyị gọzie gị n'aha Jizọs ama m na ihe na-agara gị nke ọma n'ihi na anyị na-ekpere gị ekpere kwa ụbọchị si ka onye nwe anyị gọzie gị ọ bụ ihe na-enye anyị obi ụtọ na gị onwe gị na-abịarute nso kwa ụbọchị mgbe anyị na-atụgharị uche n'okwu Chineke n'ụbọchị nke taa anyị ga-eleba anya na akwa ọma isi iri atọ na abụọ amaokwu nke mbụ na nke abụọ akwa isi iri atọ na abụọ amaokwu nke mbụ na nke abụọ ọ si otu a onye ihe na-agara nke ọma ka ọ bụ bụ onye ebupụworo njehie ya onye ekpuchiworo mmehie ya, onye ihe na-agara nke ọma ka ọ bụ, bụ mmadụ nke Jehova na-adịghị agụrụ ya ajọọ omume, bụ onye ọ dịghị aghụghọ ọbụla dị na mmụọ ya. Ka onye nwe anyị gọzie ihe ọgụgụ a n'aha Jizọs, ka anyị hụlata isi kpere Chineke. Onye nwe anyị, biko gọzie okwu gị n'ụbọchị nke taa. kwee ka onye ọbụla nke ga-ege ntị bụrụ onye a gọziri agọzi kwee ka mmụọ gị nọgide anyị n'oge awa kpughee akọnuche anyị ka anyị wee ghọta ihe kwesịrị ka anyị ghọta n'ụbọchị nke taa wee si otu a bie ezi ndụ nke ga-ewetara anyị ọṅụ na ọganihu n'aha Jizọs onye nwe anyị amen dịka anyị gụrụ n'akwụkwọ nsọ n'akwa abụọma isi iri atọ na abụọ okwu nke mbụ na nke abụọ ọ bụ okwu nke na-asị onye na-enweghị aghụghọ onye na-enweghị aghụghọ bụ onye a gọziri agọzi n'ezie n'ezie akwụkwọ nsọ na-agbara anyị ama dịka anyị gụrụ na onye ahụ a gọziri agọzi bụ onye ebupụworo mmehie ya onye a sachara n'ọbara Jizọs onye na-ekwupụta ihe ọjọọ nke o mere onye agbaghaworo mmehie ya ọ bụ ihe mgbagoju anya nye m nyekwa ọtụtụ ndị mmadụ n'ụbọchị nke taa ihe kpatara ọtụtụ mmadụ na-eji aghọ onwe ha aghụghọ ọtụtụ mmadụ anaghị ekweta na ha mere ihe ọjọọ ọbụna dị mgbe ejidere ha n'aka gị onwe gị ga-ekweta na ọdụ ọtụtụ ndị mmadụ ndị ejidere n'aka bụ ndị mere ihe ọjọọ ma ha adịghị ekweta na ha mere ihe ọjọọ otu nwoke dị, n'otu ụbọchị nke gara n'ime abalị gaa zoo ihe na-abụghị nke ya ndị mmadụ na-agafe n'ụzọ n'ebe ahụ ebe ahụ gbakwara ọchịchịrị ha wee na-anụ mkpọtụ dịka a ga-asị na mmadụ nọ n'ime ọchịchịrị ma ọ dịghị onye na-ahụ onye nke na-eme ihe ahụ ọtụtụ ndị mmadụ nọ na mgbagọju anya n'ihi na ha amaghị ihe ha ga-eme ma otu ọ dị ọ dịghị anya otu nwoke isi n'ime ọchịchịrị ahụ gbapụta ndị uwe ojii na-achụkwa ya ọsọ mgbe ha jidere ya ihe o tiri mkpu bụ ọ dịghị ihe m mere ọ dịghị ihe mere ọ bịa mere m ji na-ajụ ajụjụ sị gịnị mere ọtụtụ ndị mmadụ anaghị ekweta na ha mere ihe ọjọọ amaghị m ma ị legharịala anya n'ezinụlọ gị amaghị m ma ị legharịala anya n'etiti ndị agbata obi gị amaghị m ma o nwere onye ọbụla nke ị na-ahụtala nke mere ihe ọjọọ ma o kwetara na o mere ihe ọjọọ ọ bụ naanị mmadụ ole na ole bụ ndị na-ekweta na ha mere ihe ọjọọ ma n'ezie n'ezie akwụkwọ nsọ na-agbara anyị ama sị na ọ ga-akara anyị mma na anyị kwetara na anyị emehiewo na anyị adịkwaghị eru otuto Chineke n'ihi na mmadụ niile mehiewo o kwesịrị ka mmadụ niile kwupụta ihe ọjọọ nke o mere ka e wee nwee ike gbaghara ya n'ihi na akwụkwọ nsọ si na onye a gọziri agọzi bụ mmadụ ahụ onye na-adịghị agụrụ aghụghọ nke ọ na-aghọ n'ime onwe ya onye na nje njehie n'ime ya ọtụtụ ndị mmadụ na-asị ọ bụ otu esiri zụọ m mere m ji na-eme ihe dị otu a ọ bụ n'ihi na nne m maọbụ nna m atụzighịrị m aka ya mere m ji na eme ihe nke a maọbụ nke ọzọ ee ọ bụ n'ihi na agụghị m akwụkwọ ọ bịa mere m ji mee nke a ee ọ bụ n'ihi na adịghị m ike ọ bụ ya mere m ji mee nke a ee ọ bụ n'ihi na isi adịghị m mma ọ bịa mere m ji mee nke a ee ọ bụ n'ihi na ọ dị ndị gwara m ọgwụ ọ bịa mere m ji mee nke a ee ọ bụkwa ndị iro bụ ndị mekwere ka m jiri mee nke a anyị nwere ikele ịgụ ya ọnụ bụ ọtụtụ ihe nke anyị onwe anyị pụrụ ikwu n'ihi njehie anyị ma nwanne m nwoke nwanne m nwaanyị nye onye ọbụla nke na-efe Jizọs Kraịst bụ onye na-ekpere Chineke ọ dịghị mma ka anyị wee sị ọ bụ nke a maọbụ nke ọzọ mere m ji mee ihe dị otu a kama dịka onye ọbụ bụ Devid mere ngwa ngwa a gụọrịa mmehie ya o gburu ikpere n'ala kpọkuo Chineke ma sị Chineke emehiewo m ya mere n'ụbọchị nke taa ọ bụrụ na ị chọrọ ka ihe gara gị nke ọma bụrụ onye na-eme ngwa ngwa ikwupụta sị m Chineke nwee ọmịiko arụ m eso na ndị ahụ ndị na-asị ọ bụ nke a bụ nke ọzọ mere m jide eme ihe dị otu a were mmụọ ahụ nke Chineke tinyere n'ime gị nke na-agwa gị okwu site na mgbe ruo na mgbe nke na-emekwe ka obi lụọ gị mmiri mgbe ị mehiere were ihe ya kwupụta n'ihi na Chineke bụ onye obi ebere ọ na-achọ ndị ahụ bụ ndị nwere obi umeala ndị na-abịakwute ya n'ime mmụọ na eziokwu ndị na-arịọkwa ya mgbaghara mmehie ya mere nwanne m nwoke ọ bụrụ na ị mehiela Chineke rịọ Chineke mgbaghara mmehie nwanne m nwaanyị ọ bụrụ na ị mehiela rịọ Chineke mgbaghara mmehie echela ka mmadụ ibe gị bịa tụọ gị mmehie gị n'anya tutu gị ekwupụta ya ekwele ka mmadụ bịa sị ahụrụ gị mgbe ị na-eme nke a maọbụ nke ọzọ rịọ Chineke mgbaghara mmehie n'ihi na akwụkwọ nsọ dị ka anyị gụrụ n'ụbọchị nke taa ọ bụ naanị mgbe ị mere nke a na ihe ga-agara gị nke ọma n'ihi na onye ihe na-agara nke ọma ka ọ bụ bụ onye ebupụworo njehie ya niile onye ihe na-agara nke ọma ka ọ bụ bụ mmadụ nke Jehova na-adịghị agụrụ ajọ omume ya ọ bụrụ na ị kwupụta ihe ọjọọ nke ị mere Jehova ga-agbaghara gị n'ụbọchị nke taa ana m arịọ ka onye nwe anyị gbaghara gị ọ bụrụ na ị na-ata ahụhụ n'ihi ihe nke gị onwe gị mere Jehova ga-agbaghara gị arịrịọ mbụ ka Jehova gbaghara gị n'aha Jizọs onye nwe anyị nwa chineke ọma na-ege ntị ka anyị gbalịa na-ebi ndụ dị ọcha ndụ nke ga na-enye chineke obi ụtọ ndụ nke ga-akpọta onye agbata obi anyị n'ebe chineke dị imeela onye mgbasa ozi Peter Ikonta onye wetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ anyị na-arịọ ka chineke nye gị ọṅụ n'ime ụwa anyị nọ n'ime ya amen ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com at maọbụ arigiria at gmail at gmail onye ọma na-ege ntị gbalịa kọrona enekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 63 7224 070 633 7224 mara na ị nwere ike ịga ozi ọma nketa na www.awru.org gị tinye asụsụ Igbo www.awru.org. chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa wu